ndị Rom isi nke iri na anọ ma kpọbatanụ onye na-adịghị ike n'okwukwe ya ọ bụghị ịkpa oke n'ihe ọ na-atụle n'obi otu onye nwere okwukwe iri ihe niile ma onye na-adịghị ike na-eri naanị ihe a na-akụ n'ubi ka onye na-eri ihe ghara ịkpọ onye na-adịghị eri ihe efu ka onye na-adịghị eri gharakwa ikpe onye na-eri ikpe n'ihi na Chineke kpọbatara ya gị onwe gị nke na-ekpe onye na-ejere onye ọzọ ozi ị bụ onye ọ bụ n'ebe onye nwe ya onwe ya nọ ka ọ na-eguzo ma ọ bụ na-ada ma a ga-eme ya ka o guzo n'ihi na onye nwe anyị pụrụ ime ya ka o guzo otu onye na-arọpụta otu ụbọchị karịa ụbọchị ọzọ ma onye ọzọ na-arọpụta ụbọchị dum ka onye ọbụla na-ekwezu n'ime uche nke aka ya onye na-atụkwasị uche n'ụbọchị na-atụkwasị uche na ya n'ebe onye nwe anyị nọ onye na-erikwa na-eri n'ebe onye nwe anyị nọ n'ihi na ọ na-ekele Chineke onye na-adịghị erikwa n'ebe onye nwe anyị nọ ka ọ na-adịghị eri ọ na-ekelekwa Chineke n'ihi na ọ dịghị onye ọbụla n'etiti anyị nke dị ndụ n'ebe ya onwe ya nọ ọ dịghịkwa onye ọbụla nwụrụ anwụ n'ebe ya onwe ya nọ n'ihi na a sị na anyị dị ndụ ọ bụ n'ebe onyenwe nwe anyị nọ ka anyị dị ndụ ma a sị na anyị nwụrụ ọ bụ n'ebe onye nwe anyị nọ ka anyị nwụrụ ya mere ma anyị dị ndụ ma anyị nwụrụ anwụ anyị bụ ndị nke onye nwe anyị n'ihi na ihe kraịst ji nwa dịkwa ndụ ọzọ bụ nke a ka ọ wee bụrụ onye nwe ma ndị nwụrụ anwụ ma ndị dị ndụ ma gị onwe gị gịnị mere ị na-ekpe nwanna gị ikpe ma ọ bụ gị onwe gị kwa gịnị mere ị na-akpọ nwanna gị ihe efu n'ihi na anyị niile ga-eguzo n'iru oche ikpe Chineke n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si. dịka mụ onwe m na-adị ndụ ka onye nwe anyị kwuru ọ bụ mụ onwe m ka ikpere niile ọbụla ga-eburu ire niile ọbụla ga-ekwupụtakwa Chineke ya mere otu a onye ọbụla n'etiti anyị ga-aza ajụjụ banyere onwe ya nye Chineke ya mere ka anyị ghara ikperịta ibe anyị ikpe ọzọ ma kama ya kpeenụ ikpe a ka onye ọbụla ghara idebe ihe ịsụ ngọngọ ma ọ bụ ọnya n'ụzọ nwanna ya amatara m emekwara ka m kwenye n'ime onye nwanyị jizọs na ọ dịghị ihe rụrụ arụ site n'onwe ya ọ bụ naanị n'ebe ọ nọ bụ onye na-agwa ihe ọ na ọ rụrụ arụ n'ebe onye ahụ nọ ka ọ rụrụ arụ n'ihi na asị na n'ihi ihe oriri ọ na-ewute nwanna gị ị dịghị ejegharị ọzọ dịka ịhụnanya si dị ewere ihe oriri gị laa onye ahụ n'iyi bụ onye kraịst nwụrụ n'ihi ya ya mere unu ekwela ka ekwuru ezi ihe unu n'ihi na alaeze chineke abụghị oriri na ọṅụṅụ kama ọ bụ ezi omume na udo na ọṅụ n'ime mmụọ nsọ n'ihi na onye na-abụ oru kraịst n'ụzọ nke a ọ dị Chineke ezi ụtọ bụrụkwa onye awapụtara n'iru mmadụ ya mere otu a ka anyị na-agbaso ihe niile dị iri udo na ihe niile dịrị iwulirịta onwe anyị elu dịka ụlọ akwatụla ọlụ Chineke n'ihi ihe oriri ihe niile dị ọcha n'ezie ma ihe ọbụla bụla bụrụ mmadụ ahụ ihe ọjọọ onye nwere ihe ịsụ ngọngọ na-eri ya ọ dị mma ka ị ghara iri anụ ma ọ bụ ịṅụ mmanya vaịn ma ọ bụ ime ihe ọ bụla nke nwanna gị ga-asụ ngọngọ n'ime ya okwukwe ahụ nke gị onwe gị nwere wee ya na onwe gị n'iru Chineke ngọzi dịịrị onye na-ekpeghị onwe ya ikpe n'ihe ọ na-awapụta ma onye were obi abụọ amawo ya ikpe ma o rie n'ihi na o siteghị n'okwukwe rie ma ihe ọ bụla nke na-esiteghị n'okwukwe bụ mmehie